nri ndị Igbo na-atọ asụsụ Igbo na-atọ mbọ egwu ndị Igbo na-atọ ọdịnala Igbo na-atọ mbọ hey maka na abụ adị Igbo amụrụ m n'ala Igbo ana m asụ Igbo na-akwalite n'ihe anyị maka na nke anyị bụ nke anyị anyị na-akwalite n'ihe anyị maka na nke anyị bụ nke anyị Igbo amaka Igbo atọka Igbo amaka Igbo atọka asụ igbo ha anaghị asụ ndị mụrụ ha na-ezi ha bekee kedu ihe bụ uche ha onye na-eme igbo eseghị n'anya na-eme igbo ebe ala igbo ebe ọsọ na-achụ asị ka gbawa onye na-anaghị anụ igbo nwanne ọ ga-aghọta mbanụ ọ bụrụ onweghị mana ọ ga-egbu ya o ọ bụrụ ka ga were onyinye ọkwala ya o onye igbo na-amaghị igbo ihe mere ya o nke ọbụla na-eji ife ha eme ngala o anyị na-akwalite n'ihe anyị o maka na nke anyị bụ nke anyị o ka anyị na-akwalite n'ihe anyị o maka na nke anyị bụ nke anyị o Igbo amaka Igbo atọka Igbo amaka hey Igbo atọka ọkwọ ọkwa mgbeke ka ọ bụ nwoke a mụrụ ụbọchị afọ ọkwa ka afọ ka ọ bụ onye kpọrọ ya ọsị na ọma ọ bụ na aha nkịta ka mma o agaghị m n'ahịa nna m agaghị m n'ahịa ala m ibe m sa njighe m ọnụ ihe mbụ m ọnụ eji m asụsụ igbe m ọnụ eji m aha igbe ma ọnụ onye igbo na-amaghị igbo ihe mere ya o mba ọbụla na-eji ife ha eme ngala o anyị na-akwalite n'ihe anyị o maka na nke anyị bụ nke anyị o ka anyị na-akwalite n'ihe anyị o maka na nke anyị bụ nke anyị o igbo amaka igbo atọka igbo amaka igbo atọka ọkala anyị o ka anyị ya mba o emesịa na mma o ife dị ọkụ ga oyi nne pụta itere wee nna pụta ka itere wee agbọghọ okoro nri ndị Igbo na-atọ asụsụ Igbo na-atọ egwu ndị Igbo na-atọ mbọ ọdịnala igbo na-atọ mbụ. hey maka na abụ m adị igbo amụrụ m n'ala igbo ana m asụ igbo ana m anụ igbo anyị na-akwalite n'ihe anyị maka na nke anyị bụ nke anyị anyị na-akwalite n'ihe anyị maka na nke anyị bụ nke anyị igbo amaka igbo atọka igbo maka hey igbo atọka